Agwọ emeghị ihe o ji bụrụ agwọ, ụmụaka achịrị ya kee nkụ. Agwọ emeghị ihe o ji bụrụ agwọ, ụmụaka achịrị ya kee nkụ. If a snake fails to show or use its dangerous venom, little kids will use it to tie their firewood.